were okwu ụtọ nke na-aba n'isi gwa ndị hụrụ n'anya na ịhụka ha n'anya site na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com ma ọ bụ n'emume valentine o ma ọ bụ n'ekeresimesi o ụbọchị ndị nne ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ dọtkọm nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ịhụrụ n'anya na ịhụka ya n'anya site n'ịsụrụ ya asụsụ nke ịhụnanya ee ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke eji asụsụ Igbo dee ya na aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke ee e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga adịghị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi anyị mana ọ bụghị onye ọbụla nwere iru ụtọ anyị mana ọ bụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike isite na www.olaobi.com gwa onye ọ hụrụ n'anya na ọ hụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka ị gwa onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi isi nke mbụ ebe a mụrụ ya ụkpabi na mmalite ndụ ya n'akụkụ osimiri nke a na-akpọ cross river otu obodo dị nke a na-akpọ asan n'ala ahụ otu onye dị aha ya bụ ụkpabe ọ bụ ogbenye ma ọ bụ mgbei ma site n'ịkụ ọtụtụ ụmụ irighiri ihe n'ubi ya site n'ije ọkụ o were malite ịlụ nwanyị n'akụkụ ala nke a ọlụlụ nwaanyị dịkwa otu ọ dị n'ala Igbo a na-alụ nwaanyị ọtụtụ ego kama adịghị akwụcha ego niile n'otu ugbo a na-enye ihe ndị dị ka ehi na ewu n'ọnọdụ ego ụgbọ ndị ala ji egbu azụ bụkwa ego ma ọ bụrụ na enye ya mmadụ ụkpabị agaraghị nweta ike ịlụta nwaanyị ma ọ bụrụ na ọ bụ naanị ego ka ndị ala ha ji alụ nwaanyị site na mgbalị ya n'ikpeazụ o wee lụta otu nwaanyị onye mụtara ya nwa nwoke aha ya bụ ya. ebe ọ bụ na nna Elelia dara ogbenye ọ dịghị ihe ndị ala ahụ na-emere ụmụ ha ndị ikom nke nna ya mere ya abamaba dị iche iche dị ka ihe ha na-akpọ ekpe nke nọchiri anya ihe ndị igbo ụfọdụ na-akpọ mmanwụ adịghị nke nna ya bara ya n'ihi na ọ bụ ego ka eji eme ihe ndị a niile a wee malite mgbe ọ ka bụrụ nwatakịrị iche echiche ihe ọ ga-eme ka o wee nweta ihe iji lekọta nne ya na nna ya n'akụkụ a oke ọhịa dị ebe ụmụ anụmanụ niile bi oke osimiri dịkwa ebe azụ dị iche iche na anụ mmiri dị iche iche bikwa o wee zụta nko eji ese azụ zụtakwa ọnya a na-agbara anụ ndị nke bi n'ọhịa ihe abụọ ndị a wee bụrụ ihe a gọziri agọzi n'anya Chineke ọ dịghị ụbọchị nku azụ ya adịghị ejide azụ ọ dịghịkwa ụbọchị anụ ọhịa adịghị ama n'ọnya ya ma eleli ya bụ onye nwere obiọma dị ukwuu mgbe ụfọdụ ọnya ya na-ama nwa anụ ọhịa ọ bụrụ na nwa anụ ọhịa ahụ aka anwụghị tupu ya abịa ọ na-atọpụ ya hapụkwa ya ka ọ gbalaga ugbu a ọtụtụ ndị ga-akpọ ya onye iberibe n'ihi na mgbe niile ka ọ na-enye onwe ya mmekpa ahụ ije n'ọhịa ka o wee kwụọ ọnya ma ọ bụrụ na anụ amaara ya n'ọnya ọ tọpụ ya unu ga-ajụ sị uru gịnị ka ọ baara ya ọ na-eme nke a site n'ihi ebere nke jupụtara ya n'obi banyere ụmụ anụmanụ niile ihe ọzọ nke ọ na-eche mgbe niile bụ ime ihe siri ike na ime ihe dị ịtụnanya nke ọtụtụ mmadụ na-enweghị ike ime ihe ndị a elele ya na-egbu ma azụ ma anụ onye ọ na-eresi ya bụ otu onye eze n'ala ahụ aha ya bụ amaghị ihe ọma unu chetara akụkọ nwoke kpuru isi na abụ ya n'ihi ndị na-anụbeghị akụkọ ahụ ka m kọkwaa ya ọzọ n'ụzọ dị mkpụmkpụ nye unu n'ala nke amaghị ihe ọma a otu onye isi dị nke ọrụ ya bụ ịrị arịrịọ ebe ọ bụ na ndị isi adịghị ahụ ụzọ naanị ụzọ ha si enweta ihe oriri bụ arịrịọ onye isi a nwere abụ nke ọ na-abụ mgbe ọ na-aga n'ụzọ ihe ọ na-abụ bụ nke a onye mere ihe ọma mere onwe ya onye mere ihe ọjọọ mekwara onwe ya mgbe ọ na-abụ abụ a na-agafe onye nwere ihe ọ bụla na-enye ya onye isi a enweghị onye ndu kama ndị na-edu ya bụ ụmụntakịrị ahụ ndị obi ha dị ọcha ime otu a otu ụbọchị ha wee duru ya gaa n'ụlọ onye eze ahụ ọgaranya ahụ nyekwa ya ihe ọtụtụ oge ụmụntakịrị na-edu ya eje n'ụlọ amaghị ihe ọma dịka aha ya siri dị ọ maghị ihe ọma ọ chọghịkwa imere onye ọbụla ihe ọma site n'ihi ya o were malite iche echiche ụzọ ọ ga-eji gbuo onye isi ahụ ka ọ ghara inye ya mmekpa ahụ ọzọ ọ kpọkọta ndị ohu ya sị ha ka ha jisi ike jidere ya agwọ ndụ kekwaa ya na ngwugwu wetara ya ha mekwaa dịka o nyere ha n'iwu n'echi ya mgbe onye isi ahụ bịara na-abụkwa abụ ya eze were gwa otu n'ime ndị ohu ya ka o wetere ya ngwugwu nke dị n'okpuru igbe tinyekwara ya onye isi akpa ya ohu ahụ mee otu a gwara ya onye isi kelecha eze ahụ bụrụ abụ ya chewara onye mere ihe ọma mere onwe ya onye mere ihe ọjọọ mere onwe ya mgbe ha na-edu ya apụta naanị otu nwa nke onye eze ahụ nwere zutere onye isi ahụ n'ụzọ Agụ na-agụ ya nke ukwuu o wee jụọ ya ma ọ dị ihe oriri dị n'akpa ya onye isi ahụ gwa ya ka ọ manye aka n'akpa chọọ ma ọ dị ihe ọ ga-ahụ mgbe nwatakịrị ahụ manyere aka ya agwọta ya n'aka akụkọ ihe nke a mere were ruo eze ntị n'ihi na nwa ya nwụrụ ebe ahụ agwọtara ya eze dupu ndị ọgụ ya ka ha jide onye isi ahụ n'ụbọchị ikpe mmadụ niile gbakọta ịnụ ụzọ a ga-esi kpee ikpe ahụ onye isi kọchasịa otu o jiri bịa n'ụlọ eze na otu eze jiri tinyere ya ngwugwu n'akpa ya kọchasịkwa otu nwa onye eze ahụ jiri zute ya n'ụzọ jụwa ya na ọdị ihe oriri dị n'akpa ya mmadụ niile ndị nọ mgbe nwatakịrị ahụ zutere ya n'ụzọ gbara onye isi akaebe ndị ikpe were ma onye ezi ikpe hapụ onye isi ka ọ lawa n'udo ihe onye isi bụrụ n'abụ wee mezuo ihe ọma nke ọbụla onye mere na-anaghachitere ya otu a ka ọ dịkwa ihe ọjọọ nke mmadụ mere ndị be anyị ebe a ka anyị ga anọweta weta akụkọ nke ụbọchị nke taa na njedebe sonyekwara anyị n'izuụka na-abịa abịa anyị wetara unu ee isi nke abụọ n'akụkọ nke a aha ya bụ elelia na ihe o mere cheta na onye unu nụrụ olu ya bụ ọcha tk ebe olu si wee na-abịara unu abụrụkwa na ikenga nation presents podcast ị nwere ike isonyere anyị n'igwe oje na mmụọ n'akara instagram anyị at ikenga nation n'akara facebook anyị at ikenga nation n'akara twitter anyị at ikenga nation ọ bụrụzikwa na ị chọrọ izitere m ozi dị aṅaa dị aṅaa ma ọ bụ na o nwere akụkọ nke ị chọrọ ka m kọọ ebe a ị nwere ike zitere m ozi na akara Facebook m at ọcha tk na akara Instagram m at ọcha underscore tk na akara Twitter m at ọcha underscore tk ruo izuụka na-abịa mgbe a ga-ewetara ụnụ agba nke abụọ na akụkọ anyị a nke aha ya bụ ya na ihe o mere nke onye dere ya bụ dn achara ana m asị ụnụ nke onye chiri ya zere nọdịnụ mma o